Start. Schema Fụwa kwupụtara iwu ntupe, okwu ndị a na-edekọ ọnụ na ndị a na-edefe edefe. NEM: Amunike AU. Fon nọmba 08068091364. klas JS2. Ihe a ga-akụzi Igbo: Ihe ọmụmụ Iwu nsupe. Mbunuche: Na ngwụcha ihe ọmụmụ a ụmụ akwụkwọ ga-enwe ike ịza ihe bụ iwu nsụpe ha ga-ede okwu okwu Igbo usoro dị mma eji ede ya ha ga-edepụtakwa okwu ndị a a na-edekọ ọnụ na nke a na edesa edesa isiokwu gịnị bụ iwu nsụpe nke abụọ ọmụmaatụ iwu nsụpe na okwu ma ọ bụ mkpụrụ okwu a na-edefe edesa edesa. nke a na-edekọ ọnụ nke atọ ọmụmaatụ iwu nsupe n'okwu a na-edesa edesa nke anọ ọmụmaatụ iwu nsupe n'ide mkpụrụ asụsụ nke ise ihe omume na-esote ngwụcha ihe odide etinyere ị ga-ede ya note gịnị bụ iwu nsupe ọ bụ ezigbo usoro anyị na-agbaso mgbe anyị na-ede ihe ọbụla n'asụsụ Igbo ọmụmaatụ iwu nsupe na idepụta aha mmadụ ọrụ aka aha ndị si na agbụrụ aha obodo a na-edekọ ya ọnụ a na-edekọ okwu ebitere ebite ọnụ dịka almanac mangala a na-edekọ ọnụ aha ọrụ aka ọnụ dịka dinta diochi dimgba aha si n'agbụrụ nwanne ụmụaka ala aha mmadụ chidiebere ngozi ebube aha obodo emene ezi eziagụ mkpụrụ okwu ga-abụ ọkwụrụ ọ gaghị enwe nghọta a na-edekọ ya ọnụ dịka egwuregwu gburugburu ngwongwo iwu nsupe n'okwu a na-edesa edesa a na-edesa edesa okwu ga-abụ ha kwụrụ n'onwe ha nghọta onwe nghọta dịka di m nwoke m ezi nwanyị Nke abụọ, mkpụrụ okwu ga-abụ ede otu n'ime ha echiche ha agaghị dị dịka "ọsọ ọsọ", "nnu nnu", "mmanụ mmanụ", ule ule. Nke anọ, iwu nsupe n'ide mkpụrụ okwu dịka "ga", "na", "ka", "ma" ga dịka ka enyemaka ngwa, ọ na-akwụrụ onwe ya. A na-eji akara uhie ejikọ ya na ngwa ọnụ. ọmụmaatụ a ga-aga ahịa akara uhie na-ejikọ ya na ngwa ọnụ ada ga-eri nri akara uhie ga-ejikọ ga na ngwa ọnụ ga dịka nsọkwụnye nsonaazụ ngwa a na-agbakwụnye a na-agbakwụnyere ya ngwa ọmụmaatụ gịnị bụ ga ka na-esote ngwa a na-agbakwunyere ya ngwa nwa ga onye enwega ihe ndị a onye enwega ihe ndị a ga asọkwunyere ya ngwa na ngwụcha ihe nkuzi a ihe omume na-esote ya bụ gịnị bụ iwu nsupe depụta okwu abụọ a na-edesa edesa ma ọ bụ okwu abụọ a na-edekọ ọnụ depụta usoro nsupe na mkpụrụ asụsụ na ngwụcha ihe ọmụma a gbaa mbọ ka ị mee ihe omume ndị a